ndị Galeshia isi nke ise kraịst mere ka anyị pụọ n'oru ka anyị wee nwee onwe anyị ya mere na-eguzosi n'ike unu ekwela ka e were yok nke bụ ibu oru tụhie unu ọzọ lee mụ onwe m Pọl si unu na asị na unu ekwe ka ebi unu ugwu kraịst agaghị abara unu uru ọbụla ma agwasị m onye ọbụla ike ka onye kwere ka ebi ya ugwu na ọ bụ onye ji ụgwọ idebe iwu ahụ dum a tọpụrụ unu na arụ kraịst unu ndị na-achọ ka e were iwu gụọ unu na ndị ezi omume unu siri na amara dapụ n'ihi na ya onwe anyị ji mmụọ nsọ na-echesi ihe a na-ele anya ike bụ ezi omume site n'okwukwe n'ihi na n'ime kraịst jizọs ọ dịghị ike ọbụla obibi ugwu maọbụ ebi ebighị ugwu nwere kama nke nwere ike bụ okwukwe nke sitere n'aka ịhụnanya alụsi ọrụ ike unu na-agbarị ọsọ nke ọma onye gbochiri unu ka unu ghara ikwenyere eziokwu ahụ nkwenye ahụ emere ka unu kwenye esiteghị n'onye ahụ nke na-akpọ unu ihe ike achịcha dị nta na-eke ogbe ụtọ ọka agwọrọ agwọ dum mụ onwe m atụkwasịwo obi m n'ebe unu nọ n'ime onye nwe anyị na unu agaghị atụkwasị uche n'ihe ọbụla ọzọ ma onye na-eme ka obi lụọ unu mmiri ga-ebu ikpe ya onye ọbụla ma mụ onwe m ụmụnna m ọ bụrụ na anọ m na-ekwusa ibi ugwu gịnị mere anọ na-esogbu m nkwụsa otu a emewo ka ọnya nke a bụ obe ghara ịdị ire ọ ga-adị m nọọ mma ma a sị na ndị na-ekpu unu iru ga-eme onwe ha onozi n'ihi na unu onwe unu ụmụnna m ka a kpọrọ ka unu nwee onwe unu naanị unu ewerela iwe onwe unu ahụ nye ka ọ bụrụ ihe anụ arụ unu ga-eji mee ihe kama were werenụ ịhụnanya bụrịta oru ibe unu n'ihi na edebezuwo iwu niile n'otu okwu bụ nke a onye agbata obi gị n'anya dịka onwe gị ma ọ bụrụ na unu atarịta ibe unu arụ ripịakwa ibe unu lezie na ya ka unu ghara ikpochapụrịta onwe unu ma m nye unu site na mmụọ nsọ unu agaghị emezukwa agụụ nke anụ arụ ma ọlị n'ihi na agụụ na-agụ anụ arụ megide mmụọ nsọ agụụ na-agụkwa mmụọ nsọ megide anụ arụ n'ihi na ndị a na-emegide onwe ha ka unu wee ghara ime ihe ndị ọ bụla unu na-achọ ime ma ọ bụrụ na mmụọ nsọ na-edu unu unu anọghị n'okpuru iwu ma ọlụ niile nke anụ arụ pụtara ihe nke dịka ndị a ịkwa iko adịghị ọcha agụ ịkwa iko ikpere arụsị ịgwọ nsị ibu iro esemokwu ekworo ọnụma ịkpa iche iche nkewa iru otu ịkpa asị ịṅụbiga mmanya ókè ite egwu na ihe yiri ihe ndị a nke m ụzọ gwa unu dịka m ụzọ gwa unu n'oge gara aga na ndị na-eme ihe dị otu a agaghị eketa alaeze Chineke ma mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi obiọma ịdị mma ịkwesị ntụkwasị obi ịdị nwayọọ imerụ ihe n'oke ọ dịghị iwu na-emegide ihe niile dị otu a ma ndị nke kraịst anyị jizọs kpọgidere anụ arụ ha n'obe ya na ọchịchị ọjọọ niile na agụ ihe ọjọọ niile dị ya ọ bụrụ na anyị dị ndụ site na mmụọ nsọ ka anyị na-agazikwa site na mmụọ nsọ ka anyị ghara ịghọ ndị na-achọ otutu efu na-achọrịta ibe anyị okwu na-akpọrịta ibe anyị asị